unemakwa n'ụwa ka mma na oriri n'ihi na ị na-esi ife anya ị ga-aghọta n'ụwa mgbede ka mma ịgba ndị eze aka na-eti ịgba n'ọhọfịa anyị abịakwa ọzọ oke ndọga ndọga na-ebukwa ebu alụsị na nwunye n'uwe uwe rie na ndụ ụmụnne m ụwa mgbede ka mma enu ugwu ekwelugo onye ụzọ ga-eri efugo oke ndọga ndọga na-ebukwa ebu alụsị na nwunye n'uwe uwe rie na ndụ ụmụnne m ụwa mgbede ka mma n'ụwa aka na-eti ịgba nwayọọ E si na nke onye gbalụ n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri ụgwọ na-akwụ onye na-agba mbọ bụ ifo olili n'ọnụ okwu okwu welu si n'akwa n'ụwa mgbede ka mma a sị na ife onye na arụ une n'ụwa onye aka ekwe eji na-akpọ ya baka madu neno wa Nya neme ya oka nirese wa Oya na bambo tisika Maka nifonye na luka chita gozi ya Maka nanga na kuchute neno wa Emesi akure kupenya wa ọka na-egbukwa egbu alụfe na anwụ na n'uwe rie na ndụ ụmụnne m ụwa mkpede ka mma ife onye lụrụ ụkọ ga-eri oke ndọka ndọka na-egbukwa egbu alụfe na anwụ nne n'uwe rie na ndụ ụmụnne m ụwa mkpede ka mma ịma na enwere otu ụbọchị tiri egwu n'ọnịcha do ka mụ na-eti egwu lee n'ụwa enwelu mmadụ na-abọ nọ n'oche ebe fa na-aṅụ mmanya agwa ebido kpaba nkata n'onwe fa ofu onye siri ibe ya nwanne m ịmala ife na-eme m obi ụtọ n'ụwa unu enwela ife dị ka mgbede oge anyị ji ezu ike maka na adọkata ndọka n'ụtụtụ dọga na-efe ife elu na mgbede soli ike ekene ekene chukwu olisa maka na okele ife dị ka mgbede nye oyi ya welu si ya na-echekene ka ọ ga-adị ọ bụrụ na enwere ife dị ka mgbede amapụta alụ n'ụtụtụ alụkọ alụ n'ụtụtụ banye n'efife lụkwa n'ụtụtụ banye n'efife esikwa n'ụtụtụ abanye n'efife ọzọ ewu nyabụ ife ga-egbu na-egbu ọ bụ ya mere m ji enwe ọṅụ maka na ụwa mgbede n'ọmalụ mma emesịa ndọka ndọka n'ụtụtụ na efife elo na mgbede eje n'ụzụ n'ike afọ ụwa mbọta ụlọ etinye ya n'isi isi ewu na nkwobi atatie ya n'ọnụ afụkwuo ma nsụ ya atapụ onye bụ na n'ụwa maka na ife lele n'ọnụ bụ ụgwọ ọlụ ekene ekene chukwu olisa maka na anyị bụ odogwu mfe akụsị ndọka ndọka n'ụtụtụ ma na-efife elu na mgbede ezumike ife mụ na ya onye abụ na agbanye ife ọ bụ na ị na-alụ anụ ka atakwa anụ ike maka na ife ọnwụ na-eme mmadụ erike nnu ebe ọ na-ejela onwe ihe anụ n'ụzọ na-eje okolobịa bido ndaji ndị mmadụ wee zụba ese onye nke na-eje n'ụzọ ọṅụlụ mmanya omekata n'ụkọ na-eme n'ụwa owelu nekwa na na-atọsa ewelu bute ya n'ụlọ ọgwụ na-egosi enyi arụ o were ujuo ya kedu na-eme gị ọ sịkwuo na ya amaghị e welu ụkwụ anya o welu si ya bịa nwoke m ife na-eme gị bụ na ezumike na arụ okolu na ruo na mgbede elukwa aba ya rụba ọsọ nna ya enwere ezumike ụra mmadụ na-ehi n'abalị ọ sị na ọ bụrụ maka anya maka na efifie n'abalị ya ya nọ n'ọrụ ọ sị dọkịta biko kwaba mụọ dọkịta wee ya ọfụfụ kenye gị bụ na be gị iru na be gị ije n'usoro ike ịfụ mmiri dị mma iwere inye wee ṅụba ịfụ mmanya dị mma uwere mmanya ṅụba ezigbo nri dị mma asị m gị were unye ibe o iwere ndị oyi dị mma ọfa bịa kunu kpaba nkata ebe unu na-ezu ike ọ bụ na ndụ ọgwụ oge nye gị maka na ife na-eme gị ụna inwere ezumike onye m onyela onwe gị aka oke ndọka ndọka na-egbukwa egbu ịlụ ka atọ na ije n'usuli maka na asị n'ụwa mgbede ka mma abụla ụlọ na mgbede ije n'ebe a na-ele mmanya ya. Ọ bụla elụba abụla azọ ọkpa ịtaba ya. nkịta ịtaba agbasa agwọla agwa ịtaba ịbụ onye linu kaba esi na ụwa mgbede ka mma na-enye ụwa ụgwọ na-akwụ onye elu lụrụ aka ọkwa ezifụ olili n'ọnụ e. asị nke nye n'onwe gị aka unu afụgo

ndị igba na ọsọ ekwumejebe amerịka njekene ka nkene ndị oyim n'ụwa ndị ego fa na-asụ oyibo Mr. Friday Kingsley Nweke ọgaranya ọgaranya ekene gị ọkwa na Port Angeles Washington ka isi eje nke dị na United States of America asị m na ife na-eme dị mma onye nwelu gị na nwere onye bụ mmadụ odogwo olu m ekene gị ya Mr. Kingsley Nweke ọkwa gị bụ Prince of Peace nke mbụ na Port Angeles na America onye nyere ugego oyibo Chukwu nyekwu obi amamife iwelu onye bụ ife na-enyere ọrụ aka dị n'ụwa onye ma ọ ga-adịrị gị mma Prince of Peace. Onye ego. Onye m onye ga-adịrị mma. Jidekwa ka iji ya. Ijebe ijedu ije gị bụ awele. Mr. Friday. Gị siri igwe eke. Ọnụ m ekele gị. Prince of Peace. Dele gawa. aka na-eti ịgba na ọfịa egwu m ejebe Enugu steeti ya echekene ka m Ọkala anya onye obodo ojii biri Fantoni Chief anya, fantoni anya. lebe Chukwu nwodo ọkalanya anya. agbaka na-agba n'udo mmiri CEO Decency Hotels ebe niile na naijiria nya bụ isi karịsịa anya ọ ga-adịle gị mma echetara m osi bịara na nke iyi inyelu m 50,000 nyekwa mmanya ọkụ si m were unye bọnwụọ n'iso m n'azụ odogwu ọ ga-adịle gị mma chief Anthony Nwodo onye ego uju mmiri odokwa bịa ọ ga-adịrị gị mma asị m jide ka isi eche odogwu eyi ife na-eme n'ọdanye mmanya onye ama ego ya na-asụ oyibo si fanta dị nwe ewu ka njeke ndụ na lekọsụ oh. ka ka nke n'ọkwa aka m maka na onye na-eme ka si eme onye n'ụwa ọ bụ onye afọ ka bụ onye m mista igwe ikechukwu kristian onye m ekene gị i ka m na-akpọ ọkwa na mata Lagos medicine line ebe isi eche CEO plc ebe na-azụta ọgwụ dị mma deke n'ọnụ ma gị odogwu ikris jide gị si eche ọkwa isi m ego na ego ofe enyi nne na nna nyere oriego nduka ego ọ ga-adịle gị mma aka na-eti ịgba na ọfesi na ọ ga-agazili gị ya ichebe echebe nne n'ụwa ọkwa na ije awele o isikwa m kene biznis chukwu ọnụ ha izulim ka m na-akpọ leri na fọwọdin ọkwanye akochi kalisi ya Ababa Lagos ka o si eje izichukwu ọnụ ha izuli m ọ ga-adịle gị mma kedu maka ụka na-eme ya Mr. ka na-eme ya optimist aka na-ememe ezigbo ọgwụ ọkwa na dumota Lagos ebe isi eje ọnụ m ekene ọ. optimist ọnụ m ekene odogwu ọ ga-adịle gị mma kedu maka okwu alo okwu dịrị bikolo aka na emegbe ekwentị yo ịbata and expata ekwentị yo na kọmputa village Lagos steeti nke akụzikarịsị ya ikolo asị m ya odogwu maka na ọ ga mma ọnụ m ekene gwago odogwu Mr. Solomon nụrụ akụ aka na-emebe ezigbo ọgwụ ọkwa na idumota Lagos iseje onye nye iche m ọnụ e. wise niile na Nigeria niile wise ka ọ ga-adịle gị mma kedu maka nwite itechi dị ọkọ ọgaranya obi ya dị ọcha CEO DC Global ebe niile ọkwa ọkụ na-acha acha Nnyakeji eji wee mara odogwu ọkwa na alaba international ka isi eje mba isi global. ebe niile nọ na-ede ude maka na onye nwe ya ka obi ya dọta ezigbo ọkala anya obi ya dọta nwite ọgọ, odogwu ọ dele gị mma kedu maka Ndubuisi Ndubuisi Ọka kwa senegal ka isi eche ọgaranya ka nsụkere n'oge french bonjour bonjour mon ami <laughs> odogwu n'ikalile okwu deko ka mụ na-akpọzi mr kandubisi n'ikalile okwu ọkwa aka injin ya ka iji karịsịa ọgaranya odogwu ọ ga-adịle gị mma kedu maka nwanne Chris Kobele ọ sịkwa m kene nya Mr. Igwe Tochukwu ọkwa trọsti ka eji malụ gị na Dubai ka iseche mba odogwu na ịkalile okwu aka na-emebe moto rim ka a na-akpọ trọsti na Dubai o nu n'ọnụ m ekene gị odogwu aka na-eti ịgba n'ọha ọfịasị gị ichebe nwafọ obi Ikechukwu a na-eri akụ kembụ na mgbuke ụbọchị ka isi eje odogwu ọka adịle gị mma ọkwa moto rim ka iji kalịsịa ife eji malụ gị eyi aka na-emetụ ụgbọ dị mma ezigbo ọgọ igris ekweneke na abịa na-abịa aka na-eti ịgba bịa egwu ịgba nda ọkwanye aka jeje nwafọ obi ike chukwu ka nna akpọ a na-eri akụ akụ a na-abịa kedu maka kele chukwu kristian oke taa kristian lecturer Federal University of Ebonyi State onye sopiri sopiri, onye edemede ọkwa anya ka iji karịsị ya onye ife na-eme edola anya onene ụwa aka na-eti igba ekene asị m na ọ ga-adịla eke mma ijebe echebe n'ụwa n'iche gị bụ nnaba nnaba ndị ji eke bụ sala ebo ọgaranya Chris Kyle ọ ga-adịrị gị mma kedu maka ọka chukwu dị ya mkpa akpa odogwu ya mkpa akpa onu m ekene gị CEO Chudimore Pharmacy odogwu nonu m ekene Asị bụ m jidekwa ka iji ọgaranya odogwu ọ ga-adịle gị mma ka njeke na-adọsụ mụ Legọs ka nje wee kene ọyị onye ji iwe dị nna tesiri isemọkọ ya ka mụ na-akpọ akshọn Mr. Nwafọ Anthony Sunday akshọn onu m gị ya ife eji agba akwụkwọ n'ụwa niile ọkwanye akite mọgọ akshọn ị ga-emekwalụ mọgọ ka m fụọ maka na nka ga-agba akwụkwọ mgbakwa akwụkwọ ama m na ị ga-emelụ m akshọn <laughs> onu m gị odogwu aka na-eti ịgba na asị ga kedu maka anụma Aduma Frank ọ ga-adị mma ọkwa Torres ga-eji malụ gị n'Idumota Lagos aka na-emebe ezigbo ọgwụ ọkwazi gị ka mụ na-akpọ Torres ọ ga-adịle mma odogwu asị m gị jide gị odogwu ike chi osisi ọka aktris si m gwa n'ebe ọ bụ na folo gị na naijiria ebe ọ bụ na folo gị n'elu ụwa ife ọ na-akpọ gị bụ nnukwu ọka ya maka na ịkalili okwu ọ bụ ya mere uchi wee na-asị gbawa ịkalili okwu ọgaranya yi asị m gị jide kesa eju kedu maka chi nọ nso obi ekezie rojino rojina ka e mụ e na bọsi ọkụdogwu bụ ceo rojino ventures odogwu onye anyị iche ma ọnụ ọgaranya dị mana ọ ga-adịle gị mma rojino nọ nsọ obi ekezie jide ka isi eje adanne ikris abịakwaghị ọ sịkwa m kene nya nwada nwafọ onyinye chi adigwe adigwe ọ ga-adịle gị mma ezi nwada udo dịle gị ọ sịkwa m jebe Ịbàdàn ka ncheke ekene ọgba bọs Mr. Amos onwe majeke sta ka eji mali ya aka na-emebe ngwongwo eji amali ekwentị ya n'Ịbadọn niile a sị na ọ ga-adịrị gị mma kpati ekesi oke ma enyere odogwu malụ na onye isi na-eke maka na onye na-ekwu maka ya n'ụwa ọ bụ n'odogwu ịpata ndị supọta na moto pasụ n'ebe niile ya ka na-eche ka nkene n'ụwa adishọn ka mụ na-akpọ addition na multiplication oyibo na ọtọkẹ na-arụ ne n'ụwa Mr. na Eze addition ekwena ọnụ m na gị ọgaranya a sị na ọ ga-adịle gị mma kedu maka London Boys London boy DML edigbo onwe ọnịcha igwe ese n'Ebonyi steeti ịnọ na Lagos achọ ego odogwu gbala ego oyibo London boy DML ọgaranya odogwu ọ ga-adịle gị mma kedu maka Chuks Igboke ọ na-aga na akịsa eje odogwu chusi gboke onye ma na agana aga m abịa agana nwanne m ọ bụ na mbịa gana ajụjụ obi ga-emetakwa m mma maka na ana m anụ ka ise m ife ọnụwa chuks ị ga-adị isi chukwu na akana iro so chukwu odogwu onye anyị chema n'ụwa n'ụwa ọ bụ ọdịchị igbe kunu ndị ọma ndị ọka dịle mma asị m oji ka ise eje ọgaranya kedu maka disishọn disishọn n'ebonyi steeti aka na-eti ọcha ọ bụla ịdịbụ ezigbo mmadụ disishọn ọ ga-adịrị gị mma ekene ekene ezigbo oyi onye onyezi ka mụ na-ekwu jide ọfọ ọ ga-adịrị gị mma n'elu ụwa asị m na gị ga-adị mọslaik bi agwa gị ka na-akpọ ekwemo aka na-epe gbana ha ọfa na-enwenyela oge ndebe anyị ya udo dịla unu ifonye lụrụ ụkọ ga-eri ya ụwa around.